ihe nwere n'Igbo three groups Nri Kingdom, Okotu Kingdom and Igbo adazie na adazie na adazi nnukwu Ichida Osumenyi Abanato Ikenga and rest ndị bụ ndị Okotu eji akpọ ha igwurube Okotu Oh, hi. <laughs> hi, Bob. You, you were talking about Ihe mere Oliver ji. Pụta si aja na onye ben nna ya. Now, so many things ga na watch. Abịakwa. O nwere ya agwa na ị ma na Nnegwu niile nwa nwa a na nna obi edo na nna obi anwa abụghị nze wee nụrụ ya izizi <laughs> onye nụrụ dị ụmụ ahụ mma and nze iwu nnukwu mmadụ bụrụkwa warrior na-ekwu mgbe ọ ka ji eje nụrụ ya uke uke jee nụgharị edo nzewu wee sibe si nne wee bụrụ ọgụ wee wute obejide ruo nwaanyị gba ọtọ ọdọrị ya were gịnị ọdọrị etu ahụ uke wee gba ọsọ uke wee gba ọsọ o wee dọrị ya gbarịa ọgbarịa ọdọra edo wee pụta wee bee akwa wee ṅụọ iyi na-aga efe dịka efe arụsị na onye ọbụla bụ onye nnewi na-akwa ka eje na-awa ọ ọya ka Nnewi ji agba nkwụ abụ ka Nnewi na-agba awa ọmaliko so unu ewekwa n'iwe na na nna akụ maka bụ Nnewi niile nwụ nwa dị ana na Nnobi e because and ọ ga-eweta link between Nnobi and Nnewi very big link aka mma family edosipụta na Nnobi tata ebe e ji ebi nri amargo na ọ bụ mmadụ o wee tinye ada anyị nwaanyị according to history ya ji egosi ya n'ọhịa ebe dị otu a mana o gosi ya e na ya were ọsọ gbanatawa ọ bụrụ ha nọ na ọnụ ka ihe na-ada nye nekwara ya n'azụ nke ahụ wee na isi ike ihe na-emekọta gburugburu ebe ọ na-aba osi ọtọ na otu a mmiri wụchara ya otu a ka o si dị ya adanligogidoro ọfọ wee were ọfọ chụpụ mmiri ahụ o e nwere obodo a na-akpọ nne obodi um, ọ nọ ọ nọ na nne na ha na gbara. mmiri ahụ ọpti tumoro onye ọrụ eri na-aga kịta mmiri a dọka ebe na onye ọrụ na ka ọ na-aba ihe a na-akpọ ebe ụgwa onye ọrịa kros maka ọ ka na echela ọgụ etu esi o si chụpụ ndị si chụpụ ya so anyị bụ ofu ihe mana ọnwa dị ya na great great great grandchild Igbo mana ndị izuru the first pyramid bụ ha na Nsụka bifo ndị ọcha wee bịa gbaa ndị Ijipt ọkwọ gbuo ha ka egburu egbu kpukudozie ha ndị Ijipt na-acha a na-egbu ha na-anọchi a na-egbu ha na emegide at a na-akpọzi na Ijipt bụ ndị ọcha Ijipt ahụ ndị ọcha Ijipt ndị ojii take and ndị ọcha ha ya through Britain kwu edestroy ya nke dị na Nsụka nazie na Egypt rụọ ya ọ na Egypt enwezi premis kịta investigate kaluzie na bịa so engineer brief this time for you to know all great great great grandchild Igbo mposi anyị jere 2013 anyị nọ na na họlụ ndị igwe n'ọka enwere e e adama ya osote eze nwee maka eze nri a enyi ha anyhow